na eze ndị egwu ọla abịala ije kwebelu m iyo iyo iyo iyo tiletile iyo iyo iyo tiletile iyo iyo iyo tiletile iyo iyo iyo tiletile iyo iyo iyo aha chimgbu iyo iyo iyo tiletile iyo iyo iyo tiletile eyi eke n'ịgba m gosi arawo obodo ebule n'olu n'igosi eluwo obodo ebule egwu n'olu egosi eluwo ụmụ obili igbo nnọọ akụ nwa avọnọmụ na-ebeli njimie mụ na ogbu ọzọ nwanne m anyị nwebunye egwu oho na anụgoyi e. ive dị mma oh, ive dị mma Ive dị m anya ka anyị na-ekwu olu ntime ụmụ abịago kwenu, anyị niile chọla ife dị m. ọha na eze ndị Igbo chọla ive dị m. ọha na eze ndị Igbo dị m mma ee ife dị mma anya ka anyị na-ekwu ibe dị mma o ịbadị dị mma ibe dị mma ibe dị mma o mma lụọ m aka ibe dị mma o kuru ibe dị mma ịbadị dị mma ibe dị mma o mma lụọ m aka dị mma na dị mma dị mma dị mma aka ngwanegwenumegwu m jugbu ndị bụ ndị Igbo nọ n'ọgụ oyi unabugo iwe eji ama ndị Igbo unanugo nchiruwe anchimee n'eke n'ụlọelu n'iko si eluwo dị mmanya ka anyị na-ekwu olu ntị mee okolobịa achọla ife dị mma onye na-asụ anyị achọla ife dị mma ụmụ agbọghọ na-ekpe ekpere ba na-achọ n'ubi dị mma okolobịa na-ekpe ọ na-ayọ na-ego uhu ka o wee gote ife dị mma ife dị mma o ife dị mma una n'ugo oyi jepụta n'ụka ekpere ụmụ agbọghọbịa karịa ịmụ ife vanachọ vanachọ n'ụdị dị mma dị obodo oyibo ụnabụgokwe ma onye chọrọ ụdị obodo oyibo ngwa ya ọjụ ka ọ ghara ịbụkwa ọ dị obodo oyibo ma ya nọ naijiria nsọ ụmụ ikolobịa emu ịmụ ebe na ayọ achọla ije obodo oyibo ibe dị mma ka anyị na-atụ oyi ebe ọma Chineke atọgbu m ndị onye chọrọ ije obodo oyibo nwayọbachi ka ọ ghara ịbụkwa iluwe obodo oyibo mba atụọ gị nga ma gbala aka wee nata ife dị mma ka anyị na-ekwu oyi ife dị mma na-esebe anyị na Naịjirịa ma anyị na-enele ya anya anyị chọrọ obodo dị mma o chọla ife dị mma ndị pastọ fa niile chọla dị mma ịmabugodo onye ala onye ala dị mma onye ala ka ala ego dị mma ibunugo onye dị mma dị njọ ọkwa ya nweta dị mma ka nwoke ji gwọ ọgwụ egwu emegetezie ọgwụ anaghị ya nwa nwunye ya nwa nwoke nwa nwoke ahụ anwụla ọnwụ ọmụta nwaanyị ọ dị makwa na ọgwụ na-ana nwa ife dị mma ka anyị na-ekwu ọsịkwa ka ya e nweta ife dị mma ka nwoke ji gwọ emegetezie agbọghọ ebute ya nwa nya mụlọ ndị nya nụlọ ọma nwụrụ ọnwụ ibele ibe dị mma na mmemme a sị na dibịa na-agbata ava ndị mmadụ agbajebelu ịmụ ibe ba na-achọ ba na-achọ na dị mma nnekwute ego ogologo ndụ na-alụ ike dị mma na-esi ike wee bịa okike ekele ụwa nye m ife dị mma ọlọgbu ka enweta ife dị mma ka nwoke ji baa otu ego emegetezie nwa ka abụli mbe kedu anwụle ka enwe n'ịkpatasịla ego oyibo nwee ịbata be gị nwa ka abụli mbe enwekwusịrị ike maka mụ na chacha ọgụ onye ife dị mma ka anyị na-ekwulu ntimi na nna na onye kpasi ya ego ike asị na ọgwọrọ ọgwụ ego maka ngwa igwe okwu na ọdịlọkwa isi na asị na ọ na-adị isi mmadụ ịgwọtanwu ọgwụ ego igbo ga gị ego ugo onye bụla onye nwere ego ji anya ike na ọ ọgwa isi ọgaranya gwogbenye ibe ji akpụ na ogbenye agbaba ọsọ ugo okwu na anụgo ịmakwa na asị na ego na-adị ka aja nwe igbo alụgbado n'elu ụbịamajọ kakwa njọ ugo nwa onye ụbịam kwuo okwu obodo ababa mba ire obodo akọba ọnụ ugbo obodo esiba ọnụ ugbo ma ọgaranya agwa ọrụ unu afụgo ọgaranya megodo alụ obodo emechite ọnụ uhu o megodo nsọ obodo amụlịba ama uhu ọsigodo asị obodo emechite ọnụ ifugo na ọgaranya agwa ọrụ ife dị mma o ife dị mma unu ọ bụ dosie ibe ife anwa ga abịalịla arụ ma imelie gaba ị ga-enwetakwa ife dị mma inugo mbido ibe ya abịakwa gị alụ ma ọ dị ka atọ dị njọ ị ga-enwetakwa ife dị mma inugo oyi nsị na wọsi m ga-eme nwoke bụ nwoke ịnụta nwaanyị dị njọ agwa ọjọọ gasịa nwekwuwe obi ọlị nnukwu enyi iwu na ọkụ mmụọ dịbe gị iyo iyo chimere onye ọbụla chọla ibe dị enyi nwoke na enyi nwanyị bụkwa ka iwe mụta ibe mụta ezigbo ibe ị ga-eji bibe dị uwe mụta nnekwu ibe ị ga-eji lụta nwunye gị mma o ezigbo agwa bụ nwa nwaanyị ọbụlọkwa ụdị na-ete ma ọ bụ ka esi acha agwa amakakwa mma uru ọ bụla ibe niile na-afụ osi ezigbo nwaanyị dị mma nwa malụ mma nwekwara agwa dị mma uru a na-aga na-abịa na mbido agbọghọbịa bụ ya agbụ ya ọmala agbụ ya ndị dị ndị ozochi ya ka e wee ya anụ malụkwa na ọbụla etu o si dị n'ọyị ọ dị n'ọnụnụ nwanne m gbadokwa anya uhu ụmụ agbọghọ niile va niile chọsiri iji ego vachezosie na onye bụbu ogbenye a ga-akpatakwa ego uhu ma ọ gbasie mbọ ike ife dị mma ka anyị na-ekwu olu nchine ọ bụrụ ụzọ uche m ụmụ agbọghọ niile ịfụ nwoke mgbe ọ na-ejiri ego biko kweta ya ịmalọkwa echi ịnụlụ ya ihe ihe ochi mere chimụ aha njiwe nchine njiwe njiwe njiwe na eze ndị egwu igbo dị mma tiletile ihe oyi oyi tiletile ihe oyi oyi tiletile ihe tiletile tiletile etili na-eke nu n'olu si elu oyi obodo ebula egwu n'olu eko si elu o ụmụ obili igwe abịagokwenu mwesị n'aka ya wụlụ nwa iri n'aka ya wụlụ nwa nwa ihe aka aka aka tiletile iyo tiletile tiletile oyiyo oyiyo oyi tiletile ihe ego oyiyo tiletile